DJ Max, the king of DJs. Alabari Port mixtape. This mixtape is proudly sponsored by odogo Guitars. Fire, baby. Fire, baby. Fire, baby. Fire, baby. nwoke dị njọ ego nwunye m ka nna ayọchi m kama ego nwunye m ya aka ego m ezube nye ohi maka na ego nwaanyị ka ego nwoke mgbadị na-adị n'ụlọ ụbọchị isi na iyi aṅụ aka ma ị mmiri na gbuo isi na iyi eriri esi mgbadụ mgbaduga ịba mba ọjọọ gị tụririone ijecha ije bata ịkụ aka n'ụzọ nwaanyị aba si onye na-ezuzu dị isi na ọ bụghị gị lahụ n'ama isi na ọ bụghị ọsị gị zuzuru bata ọ bụrụkwa na iyi eri nri ka ije na ite kuru nri ije na ite ebe ihe ekuru nri asa efere asa asa ha ngaji asa ikwugo okwuchi ite okwuchi ite ma mkpọtụ nwaanyị abatụọ ọbụdịkwa ndị nwa ka ka na-ekuru nwoke m na ihe ekurukwa na ofu anụ ụmụazị ya taa na wee jee akwụkwọ echi maka gịnị na ịbataghị ego mana ọ bụrụ na ị batara ego iwere ego nye nwaanyị n'ụtụtụ nwaanyị ijebe abịa ijebe ọrụ ọ bụrụ na ọkụ ọsọ isi nwaanyị sichaa nri o were fọnụ gbawa di ya honey mụ na taba oo oh, oh, oh, bebi mụ na taba dadi mụ na taba na ofe ga-eghe ego bịa kirie nri mgbe ọ dị ọkụ esiri m ofe ọha ị na-eri o esiri m ọnụgbu ị na-eri ejire m godo ogiri na nke nwaanyị na-eme osucha ogiri iji ji akwụba ụtọ nwụbara onwebe ya ka m na-ekwu nwoke ti isi ọ pụta ebe ya na ibi ya na-aṅụ mmanya ọkpọ ndị nyere na na-aṅụ mmanya sị ma biko ana m ejekene ọganna azụrụ ọrịa na-agba m mada ma ego ole ka anyị ṅụtara owere were 2000 debe kwuo ha ṅụcha mmanya anyị kwuo ome mmanya ka nje na ụzọ ọga m onye ọga ka ọ na-eje ịza nwaanyị ọ na-anụ anụ ka ọ na-aza maka o wetara ego na esieri ya nri kụbụ ya na-ekwe nwoke na-abara ubi ya nwaanyị anọ na n'elu na-eche di ihe ọ bụ na ọnụ sandụ moto di ihe ọ gbatuo ala ọgbatụọ anụ ọkwara getimanụ tụọ n'akụkụ si ya getimanụ chee aka m mepere di m ụzọ nwa ya nwoke gbapụta ọsị ya anụ ọbịa kọmọn ndị anụọ nwaanyị n'itoruo n'ịnụ nwaanyị ndị nwaanyị pụta ọsị baji anụ nụọ dị haranụ ndị moo ka di ya na-akwụsị moto ka nwaanyị jiri na moto meghee ụzọ bụrụtụ wee si ụtụ dị eti na n'ukwu aka buru agba dị ya jide n'aka a na agbagote enu eti isi ga agbagote ruo enu ọgbọ ya bụ ebibu biko a ka agbagọta enu na ọ dịghị ọsọ nwoke eti isi na steepu nwaanyị adọbụ krọs ọ dị ya o pekie ya ọha ọgụwa ya ọha ọgụzie ya ọsị ya bụ bi mu the bat is ready na bibat isiri dị na nwoke wetara ego nri nwoke debe ịsa ahụ nwaanyị agbagbuo nụ kichin o si na kichin o buru nri debe na dainin o si na dainin ọgbagbugo kichin o debe mmiri ọṅụṅụ debe mmiri aka debe iberi na eri eri o debecha ya nwoke sacha ahụ bata one anya na tebụl na ibe ya eri eri dị ya nke ya aṅụ aṅụ dị ya ọkwa aka ka o rie nri nwaanyị ahụ ya n'aka si ya dị m guess what I want to do I want to surprise you nwoke asị ya na ọ bụghị inwe m mgbe anyị gbara akwụkwọ na-ekwere m ma ọ dị mma ma ọ dị njọ na ihe ebio ịmara ibe soro gị were m ee mana nri adị na mmiri ọṅụṅụ adị na mmanya ya aṅụ adị na kedu ibe ọ fọrọ nwaanyị asị ya chekene nwaanyị agbagbuzie ime rum ojeo yiri naịtị gawn ote pawụda n'ọnụ ọ pasị ya nri ọ pasị ya onwunye ya kebụrụ ụzọ gụ nwoke nwoke a mara ibe maka ọkụ gwara nchedebe anyị ọkwanụ nnene gịnị na-eme kene abụja nwa tina nka tụọnụ m nwoke ji aka na abụ aṅụ ara kpọọnụ m oji aka na abụ aṅụ ara tụọnụ m oji aka na abụ aṅụ maka na ana m aṅụala dọla dọkwụrụ ọtọ ana m aṅụala kwụ ọtọ daa ana m aṅụala lụzuru hopu onwe ọnụ aṅụrụ m ara nwere virus dis virus ọhịa antivirus mana ọ na-ewute m na ọ na-eme nwa nwaanyị yala ụka na-abụ nwaanyị anụwa dị, ọnụzie dị ọrụ mgbe eji atụ mma mma eche n'ụlọ ụka atụọ mma mma echezi onye ṅụrụ ara ọ na-ewute m ịbụnye ibe ananya anyị na danda igbo be anyị ka anyị kwuo n'ofu ka anyị bụrụ n'ofu ka anyị mebe n'ofu asụsụ igbo amagakwa na asụsụ igbo atọkọ ụtọ igbo ghara igbo igbo emede gịnị mpụta ụwa ọzọ na-eje ma abụ onye igbo e. nnọbụ ụwa ọzọ na-eje ma abụ onye igbo igbo ka nna ajụ kedụ ebe anyị na-eje eje ndị igbo ka nna ajụ ebee ka anyị na-edebe isi kedu onye bụ onye ndu kedu onye na-edu anyị kedu onye anyị kwụ n'azụ kedu onye anyị na-eso igbo enweghị eze bụ okwu ekwuru na gbuo gbuo oge erugo mgbe igbo ji awa anya maka gịnị e ọ na-ewute m maka na ọ bụrụ na ọ gbaji olu ndu onye gburu anụ ga-enwe aka dị okwu asịkwa na ụzụ na-amara akpụ ogene ya na-edekwa egbe anya n'ọdụ maka na ife kwuru ka a na-eme arọ o jee ka ọra Fire,

Max, the king of enugwu ka anyị n'ike ka eje bụ ugboro afọ mana ugboro afọ

fire, baby. a little baby you dey take care of me you no dey carry me dey play ooo oh. Jesus. Because of oh Jesus, I got joy overflow. Unlimited favor is like a river in my soul. Fire, baby. Jehovah, ebo di kinaga, ebo di mpanume, idebube wo, aha gị na-ekewe osimiri. na-achụkwa mma ebe ka mgbede daa aha Jehova ìjẹ́rìí ìjẹ́rìí ìjẹ́rìí ìjẹ́rìí ìjẹ́rìí ìjẹ́jẹ́. Omekena ọ na-atụ kerekere tụrụ ya CEO Chairman Executive Excel Oil and Gas na Zimbabwe odogwu na simidebe David awụrọbọsi jụkwa fara ka ama idewe na ọfa agba ogwugwe kele kelele m ha chi chudo ka na-ejide na na abụ ekenekwe nke kenye na-ekwerugo egwu ekene ga-akụtara ga ka echinechi ada agwụ agwụ eziokwu na-asụrụ m egwu asụ n'ụwa m

ochekwa ndị egwu ji abalị agbaghị ochekwa ndị oji egwu eti mmanwụ mgbe mgbe nke a na nka na mgbe mgbe mgbe ị nwere aja mmụọ o ji isi anya ọkụ azụ anụ ụmụ obuligut ọwankụ dara nwoke na anị na nwoke dị n'obi na nwoke na-eri n'ude agagada agbakwuru ka ka mbume dọ ndị dị ebiri tụcha ịbụ ugo na-abụ na ntị ka eji ike akpa ntachi ji aga n'ugwu na ọrụ n'ogbe chọba na ma achọ ọlụ ọ na-echere ife ọzọ sotibe o ji bi ụwa aka ogu kata bunye ya ụwa niile anya atọ nwa ndụrụ na akpa akịdị igbo na aja na achọ ụlọ akara aka m si na mkpụ dapụidebe n'ọjị ka enu osiwe obi na ọgbakọlụchi anya bụ agụ ya egbu ya ọ ya bụghị osu onye na ya were naba na ya aghọta e na edo n'enu o tiri ife na ndụ dara ajụta ike ebe ma na bu ekpu afọ ime aka asị na-egbu kata ibe ọkwapụ mgbe n'ụwa etechala iro nọ ya bara anyị ibu ugo na-abụ ebe isi bi ụwa dị elu ebozina nwa ebili na ọsọ ka o ji arị ugwu sekwe na ome nke abụrarịrị naba mmụọ ihe dị iche dị n'iru enwe n'ọnụbo atụrụtara onu n'ọkwa ya na mgbarịa ọkụkọ dị eyikwa na akwa ọcha anụ ọfịa ya abụ anụ ụlọ n'oluo ibugo na-abụ aka ọkụkọ dọ na nkịta agba nke bụ oke na nwunye ewuo a na-ama mgbọrọ n'ụgbọ sabana ya si ebe na-etoka o siri na-etoka Alabari e, e, e, Mixtape DJ Max, the king of ndị Ah ah ah ah ah ah ah. nwamba na obido mara ụmụ mmadụ nọmba mmadụ nọmba na mmadụ nọmba mmadụ nọmba na mmadụ nọmba Ebe na-ebe ejewe

osi igwe bụ osi ihe ọbịa biko gotere ọkwa ya kasị mma sawanje ayaya sawanje yọba chukwu kere ụwa ya bụ si nwa mama ọgago dvin sawanje DJ Max the king of DJs I never I never I never smoke I never sawanje mana ihe wee chewe m sawanje ihe wee chewe sawanje igwe obosi be e. igwe obosi be anyị sawanje ewo igwe nwanne igwe nwanne igwe obosi weze igwe be ata ata ooo, ooo, ooo, ooo, obosi eyi ijewa ya biko gotere m akwara anụ akwa ya kasị mma sawanje ayaya sawanje yawachukwu kanowa si nwa mama ọgago devin sawanje agere water since morning i never chop i never drink i never smoke come on even toto woman i never fuck sawanje ayaya sawanje yawachukwu kanowa igbogosi nwa mama ọgago devin sawanje ewo kombi kombi kolombi

ụmụ igbo niile na ndị nwoke na-abịago enugwu steeti niile na ndị nwoke na-erutego ụmụ Anambara na ndị nwoke na-abịarugo imo steeti niile na ndị nwoke na-erutego abịa steeti niile na ndị nwoke na-abịarugo leta steeti niile na ogene eh, mara m ọnụ na ehe eh, eh. ụmụ igbo n'oluwo n'ụbọ

ọmọdé á na-ete ẹja kí wọ́n bá o ayé òbí ló bọ̀ ó ní bọ̀ saa sẹ́bẹ̀kó saa. na chudene, dinta na na dinta Dinta na dinta na Ndị nta na-achụ udele dinta rapụ udele na ọbụla ọchụnwa ọkụkọ nwada ọkụkọ nwenwenwe ọsọ oyi for he who God has blessed oh, eyi no man can cause DJ nta na-achụ udele dinta rapụ udele na ọbụla isi gabụ eze gabụ eze isi ga-echi eze ga-echi eze otu ọsọ ị na ọ ga-adị akara ka mmadụ na-adịrị eme ya fụcha ugochalacha nwere n'ụtụtụ ejeaki nwoke na-abịara ugo egwu na ịta ndị iwe karịsịa ọ bụ onye na-abara agụ mba dinta na-achụ udene dinta rapụ udene na ọ bụla ebe n'ebe dinta na-achụ udene dinta na-achụ udene ọbụlanụ na ee ụmụ igbo n'oluwo n'ụkọ oluwo n'ụkọ oluwo n'ụkọ anyị enwekwa ụkọ ejeghị mgbọmba ihe bịa na-apụ n'ije ogene m jere si emesi ogene m jere cms BabaRecords.com. elaborate party mistake. Elaborate na mistake. DJ Max. Oh, DJ Max. The king of DJ. ihe mere chaves igbo na ịbụ mmọnwụ mmemme mmemme agaghị a sị m ma egwu onwe ga-aghọ na ọdachi mana mmanwụ jere ọkụ arụsị jere ọkụ na-egebe ọdị ya oge ọdachi bụ mmemme mmemme mere ru no

Max, the king of DJs.

obi dị obi na-ada oh. obi dị obi na-ada ihe oh. ozopụla adaba gị ubamhekedembonada uba uba ubalada ubamhekedembonada uba uba ubalada ubamhekedembonada uba uba ubalada ihe ozopụrụ adaba n'o ubamhekedembonada ubamhekedembonada uba uba ubalada

mgbara imo na-abara na-abara na na onye bụ ọmara ọsọ na ọsọ na udene na-ebakwasị na mmiri na-ezo amagbuo ya nke na elu onye ka ọ ga-ama ude na anwụ nwata jide ọkụ jide mma ọkụ eleghị ya mgbe ihe ya n'aka ofu ya emelele DJ Max the king of DJs Alaba Reports exclusive from alabareports.com ụgbawa mgba wamba ụgba mbadambadambada iwe iwe iwe iwe iwe nwamba nwamba nwamba nwamba ahụ gbantara sayoro sayoro owe ewu na-agba n'ụkwa ewu na n'ụkwa na-etigbu ewu ewu na n'ụkwa aja a na-asị na ịma oge na nwa hụrụ ya azụ ala oge dara ibi ọ bụ onye hụrụ ya azụ anwụ gboroboro ya o gboroboro ya takụwa gboroboro ya takụwa kwa DJ Max, the king of DJs. Alabari Port Mixtape. agụbe na ntibe okokoko igbo na-egbu mmanwụ enwe ogene ogene worldwide ekere eh? eh, nke ekere ọ na-atụ kere nkere kere nwe ọdụ nwoke ga-adị ka Chineke agwụ agwụ o nwere na South Africa ah! na-epepe shorty worldwide mara egwu doro gị DJ Max, the king of DJs. agbada uchenna ụkafọ ịnụrụ na m na nke mmerụ ngwụpụta kacha ụtọ ya ike rinne n'ọbụzi ka iji arị ya mgbekwu asị na ọhara kata ka ọ na-agazi nwanne na onye ụwa enwe enyi ọma o onye amụma datire na ana amụle ịma anya na nkụta ọbịa bụ nwanne na anụ ufe kwụnyere ka ọ na-azakwu mana dara nwa nkenu ụzọ afọ igbu udene na ọbụkọ nto ịma na ịda mgbagbo ịnaghachi azụ ọganiru arụ maka onye nkoro okwu obi onye garabada bụ onye zuo abụọ ezumezu egbu egbu arụrụ arụ eme nchukwa kama na o ji ọnụ egbu ọchịsa na-akpachaghị egbe ọ gafere ọdụdụ oke ọ fụrụ dịka nkala ife ọkala odogwu onye ume ngwapụta ọkụkọ mkpụrụ akụ onye ga-asị na ogwu maga na ada oji e ebe ama n'ife ọkụ na ọchagharụkwa o were ọnụ n'isi o were na-esalụ odo na-ezifie were abalị megharịkwa ifugo efu na arụ ụlọ na-aja ikwukwu ikuku bi egwu na ụlọ n'ọgbọ mmiri a na-asọkwa ndụ ji egwu ji abalị agbaghị ndị oji egwu eti mmanwụ hei mgbe mgbe nga na ngana mgbugbe mgbugbe mgbugbe ekpuru ọfịa ị maara odogwu ugochukwu nwa nga ọka alịka na china odogwu n'ịga adị mmiri mara ugo nwa wanụ n'igbo odogwu mana enwere aja mmụọ o ji isi anya ọkụ azụ anụ ka egburu isi ntị echie isi na nwaogidi ọwa nkụ tara akpụ chọọ nwoke na nị na nwoke bu n'obi ebini kwuru na nwoke na-eri n'ute. agakata agbakwuru ka e ama dike ezi maka odogwu ife na okeke ego na-eji ije odogwu na nnewi otokwu eze ụmụọkụ ogene mara bụ ọnụ a sị m ijewe ejebe ijebe ije awele ịma na ịdị ka mkpume dọ na igbere mmiri chebiri tụcha na arụ nkwụ zuru ike ewe na ọkpọchi ntị ka eji ike n'ọkwa ntachi obi niile ibuji aga n'ugwu ọganịta ka ọta mbụzụ ga-ama abụba mmiri sokosarụ mmiri ogwugwu gadarara ọkụ na mgbe igbo rugo ifufe oro gbọrọ eze n'azụ kama na ọ na-edebekwa igwe obodo okwu na ụka ghara ịghasị fobu n'isi agụgụ ọrụ n'ụbọ chọba na ma achọ ọrụ ọrụ echere ife ọzọ sọta ife o ji bi ụwa agụ ọgụ kata bunye ya ụwa niile anya atọ nwa nduru na akpa akịdị adị na-atụrụ akara aka gị isi na nkwụ dapụ ijebe n'ọjikenu isi webi na ọgbakọrọcha gị bụ abụghị ekwu ya na ọ bụ ozu ya na ya were naba na ya ghọtọ na edo n'elu eyi etiri ife na ndụdara adịghị ife ebe ịma na ara egwu afọ ime aka asị na-egbokata ide na ọkwapụ mgbe onuwa e ka na Nnewi n'Igbo Odogwu isi na-egbu ogige onuwu ekene ka e bịachara iro nọ ya bara anyị bịachara iro ebe isi bi ụwa dị elu segbochi na nwa bi na ọsọ ka oji adị segbe na ome nka bụrụ arịrị n'aba mmụọ ihe dị iche dị n'iru enwe n'ọnụgo aka ụdara onu n'ọkwa na anakụgharị ya ọkụkọ oji ga-eyikwa n'akwa ọcha anụ ọfịa ya abụ anụ nọ n'oluo megodi akwa ọkụkọ dọ na nkịta ama nke bụ oke na nwunye o a na-ama ngwọrọ n'ụgbọ ndị be anyị na-ama isi gabụ eze n'oluo ịma na onyinye amara dị n'iche n'iche o onye ma ngwugwu onye ukwu bụrụ bịaba ọ na-eme agwa agbata obi eke akara obi azabakwa ọnụwọ na ndị ajụjụ a na-ejewe n'ujuba ewi dị na mba egeberu mba nni ọmụma tụgbu emeka ọdụmegwu ojukwu n'ike mba nnewi dịka ukwu agbụrụgbu enyi tarụgbusịa narịba anya na ịga, ga-ama ya e. site n'ije ọkpa na okwu ọnụ na omume ịbalị mmanwụ Michael onye kpelu onye na-atụmba wọdụwaịd odogwu onye kata ọya kpusu ọnụ n'igbo odogwu ike eji eje mba n'onu uwe ekene ụmụ nwata ka ibu arụsị aha na abụ ka eji ebu ya ebe e siri jeetoke bechara ebe e siri ya ebube ebube abịago ife egwu na-ekwu ọkwa anya ka ego na-eme oh.

kedu ihe na-enye anyị ọṅụ ebe oyibo na-enye anyị ọṅụ a sị m ajọ ife eme na yo ajọ ife eme na yo na-ejikwa m ọfọ n'aka onye emebe ife ya jidekwe n'ọfọ n'aka ọ ya kụzori ọkọdụ ọkọdụ ajọ ife eme na yo na-ejikwa m ọfọ n'aka a sị m ada mma gbaba egwu gị gbaba egwu na egwu adụrụ gị anya aye lechaba lechaba egwu gị gbaba egwu na egwu adolu gị anya anyị emewe ụgbọ anyị ejigide ndị wee chere

yanṣọ. Gẹ́gẹ́ bí àdìpàlà yanṣọ. Nínú nínú kàdínà ká o. Osisi Fulani anya Ufe gbani ọdún náà ní anyị yọtú. Ọ̀bẹ̀rẹ̀ gbani gbègbó mu yẹn. Isi kòtè pọ̀pọ̀ yóò ya yá. Onye dị bá dìde, lórí dáná ẹnu ìgò mọ̀nyá rí Ụwa bụ nke na onye, ụwa bụ nke na-akpọ onye, enu ụwa bụ nke na-akpọ onye, nke na-akpọ onye ọyọba chukwu. expenditures. Contact us on our WhatsApp number 081 how you go High Botery Church. Contact us on our WhatsApp number on 081 66305120. Alabari Pot. exclusive à abalpops.com. Mama na-ebunye mmadụ ike ebunu akwụkwọ arọ king of DJs. A library mixtape.